akwụkwọ ozi nke Pọl degara ndị galatia galecia isi nke mbụ Pọl onye ozi ọ bụghị site na mmadụ o siteghịkwa n'aka mmadụ kama o sitere n'aka Jizọs Kraịst sitekwa n'aka Chineke bụ nna onye mere ka o si na ndị nwụrụ anwụ bilie na ụmụnna anyị niile ndị mụ na ha nọ anyị na-edegara nzukọ kraịst niile nke galeshia akwụkwọ amara dịrị unu na udo nke si n'aka chineke bụ nna anyị na onyenwe anyị jizọs kraịst pụta onye nyere onwe ya n'ihi mmehie niile anyị ka ọ wee wepụta anyị n'ajọ oge nke dị ugbu a dị ka ọchịchọ nke chineke bụ nna anyị si dị onye otuto dịrị ruo mgbe niile ebighị ebi amen ọ na-eju m anya na unu na-esi n'aka onye kpọrọ unu na amara kraịst gbabiga ọsọ ọsọ otu a n'ozi ọma dị iche nke na-abụghị ozi ọma ọzọ ọ bụ naanị na ụfọdụ dị ndị na-eme ka obi lụọ unu mmiri ndị na-achọkwa ịtụgharị ozi ọma kraịst ma a sịkwa na anyị onwe anyị ma ọ bụ mmụọ ozi nke sitere n'eluigwe ga-ezi unu ozi ọma ọzọ tụkwasị ozi ọma nke anyị ziri unu ya bụrụ anatema dịka anyị kwuru n'oge gara aga ana m ekwukwa ya ugbu a ọzọ ọ bụrụ na onye ọbụla na-ezi unu ozi ọma ọzọ tụkwasị nke unu natara ya bụrụ anatema n'ihi na ọ bụ mmadụ ka m na-eme ka a kwenye ugbu a ma ọ bụ Chineke ma ọ bụ ana m achọ ụzọ ime ihe ga-atọ mmadụ ụtọ ọ bụrụ na anọ m na-eme ihe ga-atọ mmadụ ụtọ nke ya abụghị ori oru nke kraịst n'ihi na eme m ka unu mara ụmụnna m na ozi ọma na ọ dịghị ka mmadụ chepụtara n'ihi na mụ onwe m anataghịkwa ya site na mmadụ ọ dịghịkwa onye siri m ya kama o ruru m site na mkpughe nke jizọs kraịst n'ihi na unu nụrụ ihe banyere ibi obi m n'oge gara aga n'ụzọ ndị juu na ana m esogbu nzukọ chineke nke ukwuu rinne mebikwa ya ana m agakwarị n'iru n'ụzọ ndị juu karịa ọtụtụ ndị ọgbọ m n'etiti mba nke m ebe obi m na-anụbigara ozizi ahụ ọkụ oke karị bụ nke nna m ha nyere anyị n'aka idebe ma mgbe ọ dị chineke ezi mma bụ onye sitere n'oge m nọ n'afọ nne m kewapụta m sitekwa na amara ya kpọọ m mgbe ọ dị ya ezi mma ikpughe ọkpara ya n'ime m ka m wee zisaa ozi ọma ya n'etiti ndị mba ọzọ ngwa ngwa mụ na anụ arụ na ọbara agbaghị izu arịgoghị m kwa na Jerusalem jekwuru ndị kwuru m ụzọ bụrụ ndị ozi kama ejere m Arebia wee laghachi na Damaskọs ọzọ mgbe ahụ mgbe arọ atọ gasịrị arịgoro m na Jerusalem ileta Kifas mụ na ya wee nọgide ụbọchị iri na ise ma ahụghị m onye ọzọ n'etiti ndị ozi ma ọ bụ naanị James nwanne onye nwe anyị ma ihe ndị a nke m degara unu lee n'iru Chineke na-ekwughị m okwu ụgha mgbe ahụ abịaruru m akụkụ niile Siria na Silisia ma nzukọ niile nke Judia nke dị n'ime Kraịst nọ amaghị iru m ma ọ bụ naanị na ha na-anụ sị onye ahụ nke na-esogbu anyị n'oge gara aga ọ na-ezi ozi ọma ugbu a nke okwukwe ahụ nke ọ na-emebi n'oge gara aga ha wee na-enye Chineke otuto n'ihe ha hụrụ na arụ